ọsọ gị ruru eruru aga m esi n'azụ ọsọ gị ruru eruru aga m esi n'azụ ọsọ gị taa nwa eze ego nwaka ife na-eme ebe a ka ị ga-akpanasị afọ onwe nwa nna tageti n'ogbe a etego nchọ ka nnali ọnyụnyụ mamịrị ya enwee na-edozi ọnọdụ m

ọ̀pọ̀pọ̀ fi hundred thousand ọ̀nà ọ̀pọ̀ ẹ̀ mọ́lẹ̀. aláìsí pásítọ̀ ní kò wá sí tẹ́gà náà. ògbé tí ni o. <laughs> ọ dị ka ebe a na-achọ ka anata Rufus kansụl nyochatago ka anyị debe onye bụ Rufus a maka nkọ akụkọ nwoke a ee gee ntị nwanne ife ifụ bụ na na pastọ nyochatago ka anyị nọkọta akpọrọ polisi bata na bie a bịazi na-agwa ya okwu onye na onye bute complain na-akọwa n'ọnya ya chọrọ ịgbanye 100 ife abazi ebe a bụ 1 million ya chọpụtazie na 1 million ya chigatazie na-agwa ya si ya biko ya chọọla ya 900 back na ọ wahala so ụdị okwu bịa na-adị mana ịgbada vidiyo ezughị oke ee emesizi anyị achọbazie wee wepụta da vidiyo wee na-aghọta na na the brother na onwe ya gbalị 100,000 abụọdụ member of this church no friend ya mere invite based on na a na-eme lunch donation na onweghị ụdị ya so ya wee wee sị ka ya dugakwa ọya dugazie ọya lukwezie di ya ka a gbazie transfer 100 ọgba 1 mil emezie na-akọwalụ di pastọ ya nyechighị anya 900 pastọ ekwechiri ọ kpọgide gị ike agwụ ya wee sị ka ya mezie eke involve duruzie eke batazie di ya the eke na-akọwakwala ya na nwekwa right imechi ọnụ na ụmụ ekwu okwu ntị eje ebe onye ka ya na lọya nwee ike kpa nkata confidential way so ya e nwere na-ajụ ya na-achụsi eke oyo ekwu okwu na chọrọ ikwu okwu na achọrọ ikwu okwu ekesịa ngwa ya bigbo nna dị pastọ gogoro n'elu na-akọwa na na ọ bụ anya ka e nyere ego na God ka e nyere ego na Holy Spirit motivetiri na onwe onye amaghara aka n'akpa iwetago so if ife a na-akọwa bụ na holy spirit adịghị enye change iwetago nye onye eriri erighị ya okwu a alaghị kam ya ọtọ kam ọtọ kam ya ji edi bọni bịa ebe onye ji akpọta pastọ nke ya obi ama adị ya mma wine gori ya 1 million before ije na nke onye ọzọ gbaa 1 mil ka ọ jee n'ụwa ọgụ Eh, oh, nkịta nkịta na aga mba agba ụja ọgba ya aka na akwa ncha niile na the same people na eh, onye ọchị ejughị bụ ya eh, ọ bụrụ ọgụ mere nwa amadi invite owe bịa pastọ gị <laughs> pastọ gị na-eme ife ọ na-eme na ah. you feel a embarrassed ọ bụrụ mkpọ ya abịa pastọ ka eweta gị ego asị isi ala ha ọ na-eweta gị na o nwere ndị a na-eri ọ bụrụ onye ọ bụla ka ị ga-eriwu ndị pastọ makwa ndị bụ striti na ụlọ ụka ha ama ama ndị eji agbazu afịa kedu etu a onye a na-afọ wọdụ ego na-efe ọrịa maka nwoke na-egosi eje o nwere ike o were ego ego solve sọm certain tins believe onye ya nwere ike iji konja konja wee kọdo odiga ya anya ịghọtago na-ebuji ya ebe holi spirit nọ oh. chefuo na eje na kọt ọ ya kpọtakwa holi spirit ahụ o kwesịrị ịbụ improvide ya na court nọ ihe agụụ na-eme Holy Spirit bịa na court ọba jọji ime ya fụ na fisikal ọ bụrụ na ọ pruvu gwa Holy Spirit a na ya nwee jee nga so ị ga-ewepụta Holy Spirit agwa agha ọkwa nwere okwu ọ gwara ehe kpọpụta ya ka okwu onye so dịte mgbalụ mma na a na-aba na-agwa ndị be anyị na ego onu na-enye abụọ onwe ha God onye na-enye n'iji saịdị ya ka inye God pụta na striti efu ebe God nọ na striti maka na a gụtara na baịbụl ka ọ sị ụbọchị ikpeazụ ya ga-agwa gị na agụụ na-agụ ya na inyere ya nri ya nọ na n'ezi onwere ife ichebele iku na ije wuri ya nchekwaba na ya gba ọtọ na-akwụghalị na inye nwuri akwa na ọkwa gị nwa ya atụgharị jụbụ ya mbọsị a kedu ụbọchị anyị ga agụụ na-agụ anyị na-enyere gị ọ sị gị na eghele anya n'ogbe na ndị a niile agụụ na-agụ na onye of them inyelu nri na gị ya ndị a gba ọtọ ee ọ gwasịrị gị ife ndị a niile ikunikwe kịta na-ejekwa n'ụlọ mmadụ rụrụ sogo n'ọgọd nwe ya ọga ụbọchị kele ụwa ka o kele ebe obibi ya n'ime mmadụ wee sị gị na mgbe ọbụla gị na-anya n'ime ya anụ ya kpọọ m na aga m aza ịnabịa ka ikuniziri apụzi okwu ya n'okwu gị tụgharịa n'iche inye gị nye ndị agụ ikuni eje were ofu agụ ofu agụ siti bizinesi. si tie biznes rentịrị ya eh, gụọ jeneretọ dozie ya sigoro oh ọgọd ụlọ ahụ ga akpọwa ụlọ ọgọd oh emu ife eji do foundation ya ka anyị kwuo asị na anyị kwuo anyị ma na many people landlords yeso ha ka a ji eme dia foundation ebia kịta nke ịbịazi ka holy spirit chụpụzi ya amami na aghọta na ehe so biko ọ ka mma na ọ bụrụ na ịkpọrọ onwe gị nwa chineke ịchọ inye chineke negharịa anya na onwere ndị nọgwuru na nga kịta na-enwere ifefa mee ọ bụ bred pịọ wọta ije nyefa ka ọ ya bịpụ ịpụ ebe na ọkụ ọgwụ ugwo nwa bilivu na a na-eje n'igwe ọkụ ọgwụ ugwo na-enwụọ na ịpụtazi ebe a nje Ruben ma nje Filip na-ajụghị ajụ ka ibe ya akọ ọ sị gị ndị iri nyere ya nri isi mbakwa ijiri mọni ee eh, gị mgbe na inye ya nri a kansụl ya visa ị na-ejezi uh, uh, ọ ga-agụ ya na onu na-ada na onu na-ada dịka m na-agbawa ori unu unu dum na o nwere onye amụma a na-akpọ onowu Igbo n'otu a ka ọ ga na-aga wee na-agwa ndị m okwu mana okwu a ka m na-agwa gị mana ọchị ịbaghị na ntị m na-eji piki wee gụpụta gị chego ntị ka ịnụ ya o fon e, e, e, ọba dọji ya ka akụkọ gụ ya bụ ọbụla wee wee nyebe ụmụazị oje ntụ ọ ya ama mmadụ ọnọ setụl kirito eje ntụ uke e a anọghị ewu ebe a nọrọ ebe a onye ji mmadụ ụgwọ na-ebe oje ntụ uke ịgbakwara na ebe jide ụgwọ a ogwe mgbe a nọkata ọ dịka isi ọ na-achọ mba achọ ebe a ga-ebusi n'ata akwa ife njisi ụmụazị a emezi ife oje ntụ uke a na ndị mmadụ na ebukọrụ stres buru ngwongwo na ngwongwo ya bụ bịa kwuwe ya ebe ị na ada ahụ ma o jee ebe a kịta na pastọ adịghị eweje ọnụ di ya maka ọ ma na ụmụazị a bụ ndị na-abịa akwụ ike amami na aghọta the truth bụ na ọ bụrụ na this man jire je nye 1 million na 900,000 o nwere ihe bụ ọbụla o ji ya wee mee ọ karịa mma na ebe a ka o tiri ya yes yes o nwere kwesịrị iji ego wee mee ana eh. o nwere onye kwesịrị inye 100,000 especially na famili ya ọ na-enyerọ kịta obi a na-apịa ịtalị ka nna na-agwa gị na nọ n'ebe na a na-akpọ ụgwọ nwa Chineke ị na-eje enye ihe ebe ahụ ọ bụrụ na ị chọrọ ka ị chọọ ọrụ man of God ihe o nwee iwu egwe ebe e dere ya na inye ihe dị ọ bụrụ na ị chọrọ inye ya 500 ị kpọọ onye gbarịa ya 500 ọ na-eti gị ekpere inyetego nna ere anọ kịta abụzi ere a na-ebugharị ego na kash ị na-ebu ya ka gịnị wee ah, ah. iche ịgba transfa onwe onye ya sị ga-enyekwana pastọ ego mana ka pastọ mee ya ka ị na-afụ ya n'ọgọd ka ị na-enye ife abụ rọng onwe ebe ị na-enye ya god onye ị na-enye ya pastọ sikpu okwu afa na onye na-ewe m iwe hmm. Hmm. Hmm. side ahụ bụ ebe o siri ka side nke anyị ama anyị bụ ndị kristian ndị muslim na-abụ eh, ihe a believe na ha na-eme ha na-eme ọbụ ife ọma ka na-eme ọbụ ife na-enyere ndị ogbenye hmm. aka anụ mmadụ ọwụwọ ma osilebe yọtago ihe ma brọda a fasi fasi data arab country febụ na ife dịka spain you understand ụtacha ndị nna na-esi ya o weta ego nye ka ekele ndị anyị anyị magoro ebe anyị onye ọ bụrụ na ọ mana anyị a ndị otu anyị na-ewere ego na-enye ndị ya ghọtara ebe ị na-eje inye pastọ mana ọ bụ na pastọ nwee program ighọtago pastọ ewee tinye na program ya nwere this month na ya chọrọ efu maka ndị ụmụnwaanyị niile bụ ụmụnwaanyị ajadu ịghọtago ihe na-esiri ike onye ọbụla edonetie towards that project ọ bụrụ na ihe donetitere bụ 300 million naira ọ si ya ya yuzuo 50 million naira ọ hmm. nwere project ịghọtago ọ pụtakwa next si na ya chọrọ ije in na ebe a chọrọ ije kịta bụ na ụlọ ọgwụ ihetago kama ha kegidezi ebe ekedebe ndị mmadụ edoneti ama anọghị ha ka chọọchị ya na-arụ ọnụ n'ọhị ha ka ọ kwesịrị ịbụ mana nke a bụ na ihe niile a na-ewekọta ebe a o nwee anyị projekti eji emee ya amazie na every Sọnde abịara na ihe a ya enye onyinye bụ three times n'iwu ka ọ bụ ọ dịkwa na nke bụ na-enweziri imajensi brenụ ghetago etu a ka ọ dị o nwere ndị a na-efichala akpa ụkwụ o nwere ndị a na-eje eje ki in na jaketị oyibi ụka o ife ndị a niile bụ ori ka a na-ezu ori ọcha nke nwa na-enye enye kwesịrị ịma na ebugbugo ghetago chọọchị welụ a ka a na-eme ụmụ ogbenye nwee ike si ebe a na-enwe hope ka ọ ya bụ ị na-enye pastọ ị a na ị na-edoneti ya two words ya ndị na-eme ya ma ndị a da-eme nwe ya onye nile obi sendara pastọ 5 million yọtago hmm. na-emekwa expect onwe nkwe kịrịkịrị ndị a ga-enyegasịra aka n'ọsaịdị ya hmm. hmm. na-enye pastọ kpuchie ọnya ka a na-ekwu yọtago ọnya bụ nke a na-enye pastọ kụzienụ na pastọ gazienụ ndị agha na-enye ana ya bụ na n'ụlọ ụka gị ka a na-enye ya na jizọs enweghị ụka ikunizie baa na street na ndị a nwetala ego a some of them abụọ na ha ya nwa aka ha nye ya kama ha chọrọ ka enye ya through yu ana ọ mana ihe onye gị n'ihi erikwe something n'ime ya ihotego pụtazie na ọ bụ ndị chọọchị gị ka edebere nya bụ ihe ọfụ ụwa jeenụ n'ime ụwa mụsaanụ kụzienụ ozi ọma ee ị na-aganụ na onye ahụ iluru the sik Pita na apọstụl apọstụl Pọl na ha hiru dị sik otu a ka gị nwere isikwe wee hilo Hiilu dị sik na onwere ndị nọ n'ụlọ ọgwụ ihe ji abụ 20,000 ịkwụ ọnya kịta ifuni hilu gị ofu onye onye abụ akụ ndị a maka ịda alụgụ na ha kwụrụ ego redio na ha fụrụ ndị ahịa ọnụ na beautiful gate ọ bụ onwe ihe e nyere ha ha na-enye na-aga na-enye ndị a na-amarọ nke gị bụ sọ ndị na-abịa ụka gị ka ị ga-enye ebee ka a na-akụ ụdị akụka ibidogo ozi ọma ị ga-ekunye pụta na streeti ma ndị ntị ahụ na ma ndị anya na-egbu ma ndị a ga-eru eze ma ndị nwe arthritis ma ndị butere infection ehe ụdị ife a ịgbapụta na streeti ee ọkọ woto woto aa ka ha nkụda, na na wafọ yi o ee ọ ya ka aka ịgbara okwu na-ebute okwu otu ọ nọ kịta na olu like that onwere ndị a na-akpọ e ihabakio e solution ọ ya kpọọ e ihabakio solushon ịkọwalị ya confidential nekwa ka o si eme m ehe ọ bụrụ na ibe adịghị edozielu gị ọnọdụ igwube ka m igwube ka m nwanne ya sọ gwugwuo ee ịgbara nke rana nke abụ anọ ọkpọ nko ebe a dị very important mba anyị kọrọ nke ọnlaịn ibi ọflaịn ka ịmanye adịghị anyị n'aka n'ọgbakọ <laughs> a ọgbakọ a dị imilimios so na afụgo ka o si wee dị mụwachi ka mbọchị afọ ndị kingdom mgbe mbọchị ọzọ nwekwu ife ya ajụ na-ajụ m anyị na ya n'ọlụ na ọfụma